ndị na ndewonu ụmụnne m ndị Igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ebe si ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị simdot si ha asịrị fm aka ma bụkwa nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ihe onyonyo a ị na-ahụ n'iru ebe a bụ otu ihe onyonyo m hụrụ eh, ihe gbasara ihe a na-eme na efere mba ụwa chalenji dị iche iche nke a na-eme mana fesbuk mana instagram mana tiktok ọ wee bụrụ na ya bụ chalenji eruola ụmụnna anyị ndị aba aka <laughs> e wee mekwanụ nke ha kedu ihe ha ji wee mee nke ha mmanya mmanya na-aba n'anya bụ mmanya biya ee eh, ogologo kwa dị mmanụ ka mgbede ka anyị ka ha si wee mee ya bụ chalenji alọchietazi azụ ka m jụọ ajụjụ m chọrọ ịjụ ihe gbasara ya bụ ihe onyonyo ka m bịakwa ka anyị tinye na ya If you know well, no drinking. If you know well, no drinking. If you know well, no drinking. Music again, Buya. Open ya. See the count of five. See the game. For the count five. See the game. See the game. The load is in before ten minutes. Only that will be out. That's how you're not on there. That's how you're not on there. Oh, she's going to loud. Because. Uh, number one, ìdílé a. One, two, three, four. Open the door. Honor to God. Honor to God. Honor to God. put this thing. Come for How many minutes? How goes? How

Come come come Come come come on, on, on! on, on, on! Hey! Oga! Egburu mi egbe mmadụ si ya ma mbụ nwunye na gị bụbụrụ ife Come on, come on, come on, come on! Abu Bili Bela Ghost. Abu Bili Bela Ghost. Abu Bili Bela Ghost. Dig Rama. Abu Bili Bela Ghost. Abu the moon. Miss him, I'm and board this thing. Hey, yes. Dig Rama. Raja Tabaro. Raja Tabaro. Raja Tabaro. Odala. Odala. Odala. Odala. Odala imani siya mambugi ya wuli mai kuta kina fogun na fiye Onye bụ ọkada ka ụlọ mụrụ n'ike nke ndị ebe abụọ ehe ọkwa ikirichala ya bụ ihe onyonyo mgbe m hụrụ ihe onyonyo a mgbe m kirichara ya amalitere m ịjụ onwe m ụfọdụ ajụjụ ya bụ ihe onyonyo ọtọrọ ọchị nke bụ eziokwu bụ na ọ tọrọ ọchị n'agbanyeghị na ihe adịghị mma agaghị adị onye ọzọ mma ehe maka na ihe na-agbatakwa m n'uche mgbe m na-ekiri ya bụ ihe onyonyo bụ otu ihe ahụ anyị na-ekwuwe mgbe ọbụla gbasara ihe dị iche iche ụmụnna anyị ji ụmụnna anyị na-eme maka kọntentị a a na-eme n'iru akwụkwọ ee eh, ma nke dị mma ma nke na-adị mma ma nke ga-aba uru n'obodo ma nke na-agaghị aba uru n'obodo m wee na-ajụkwa onwe m sị ọ bụ na onwe ihe mere ee eh, nwanne anyị nwoke a onye nke gbọrọ mmanya ọ bụrụ na onwe ihe ọbụla mere ya dịka na ee eh, ọrịa esi ebe ahụ wee pụta maọbụ ụdị ihe yiri ya kedu onye a ga-ata ụta na ya bụ ihe nke mere ebe a ọ bụ onye ndị ahụ mere ya bụ chalenji ndị zụrụ mmanya wee mee ya bụ chalenji ka a ga-ata ụta ka ọ bụ ya bụ nwa amadi onye nke ṅụrụ ya bụ mmanya ka a ga-ata ụta ma onwe ihe mere mana ana m ekpe ekpere na onwe ihe ọbụla ga-eme ya eh, ihe mekwara ya na ihe onyonyo a bụ ihe ga-emenwu onye ọbụla na-aṅụ mmanya ịṅụọ nke karịrị eh, nke ahụ gị na-ebu ị ga-agbapụ ya mana ọ bụrụ na ụdị ihe a mee o wee bute nsogbu kedu onye na-eche na a ga-ata ụta ọ bụ ndị mere ya bụ chalenji ka ọ bụ ya bụ nwa amadi onye nke ṅụrụ mmanya aṅụ dịrị anyị na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na iluche onye adịghị ya njọ daalụkwa alụkwa gị na-eso ebụrụ anyị sonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma ekpere mbụ na chineke nna ga na-anọnyere gị ọpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa bụkwana mbụ ị na-ahụghị onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa nyere akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka mmere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na na Instagram ka na-ahụghị onye apịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo bịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị ike na-enweta ihe onyonyo ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ma. Igbo ndị ọma njem ọnụ Igbo mụrụ nzem ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share button ya mara gị mma onye nke m o Doderuno.